Hello, my wonderful people. Good morning, good afternoon, good evening, good night, depending on your time zone or any time you are coming across this video. If you like what you are watching, kindly subscribe, put on your notification bell to all notifications. This will enable you to know when we upload video in this platform. Here we react to all forms of videos, local and international. I want to appreciate YouTube for creating this wonderful platform for us to use to disseminate information. And I also put a disclaimer that Linda's TV show do not in any way promote hate speech, misleading information, or violence. We are here to educate and inform the members of the public about what is happening. Igbo Chineke kele m achọ ezi mapụlụ iche Igbo dị saba eji n'aka na afọ ị n'ugbu a na ị na-enweta onwe gị eh, nwa nkenke ozi anụnwa m chọrọ izipụ wee bụrụ na ọ dị oke mkpa eh, na anyị melụ ka ụmụnne anyị malụ eh, na ọtụtụ ndị tinyela akwụkwọ ịnweta eh, ọrụ NDLEA ya National Drug Law Enforcement Agency enwetara ọrụ a eh, ọtụtụ ndị mere apply ka ha nweta ọrụ na NDLEA enwetara ya eh, e, gịnị mere ha enwetaghị ya n'ihi na ha abụghị ndị Fulani n'ihi na ha abụghị ndị Awụsa n'ihi na ha abụghị ndị ugwu out of over 3,000 positions announced 2,500 lara na awụsa laa na fulani then 500 is also Kenya south south nye south west nye south east are na ya bụrụ ndị ebe that nigeria is not for us there is no justice anywhere in this country there is no fairness anywhere in this country. And when a ga-asịwa na ekege n'obodo a kenye anyị you know the nigerian state has continued to violate the right of citizenship of ndị igbo ndị igbo olekwenị ka e ndla go, go to the list and check gaa our website even they dị ka ewepụla on na website in ndla esf mana ndị niile bụ ndị sendera the list of ndị ewere n'ọrụ a go and find out mmadụ ole bụ ndị Igbo nọ n'ime 500 a m asị gị over 3000 people mere apply for ọrụ a over 2500 bụ ndị ugwu 500 slots na ụma ka edobere ndị Igbo na ndị ndị Yoruba na ndị ọzọ dị groups ndị Igbo nwetara ọrụ eru 10 ndị Igbo nwetara ọrụ NDLEA erughị 10 mana e nwere thousands and thousands of ụmụnne anyị ndị Igbo mere apply for ọrụ NDLEA but at the end of the day that same ethnicity played out that same tribalism played out that same supremacy of ndị ugwu supremacy of the north played out obodo a bụrụ maka anyị obodo a you know we, we I, I, all kind of ọ no na o nwere ife anyị ji obodo akpọlụ ọ ka no, bụkwa na onwe nnu na o ebe anyị nọ na o contrast kọntrasị na anyị si na Nigeria is not for us ịbụrụ onye Igbo Nigeria is not for you go to that list and check how many Igbo sons and daughters ka e were n'ọrụ NDLA this has continued to repeat itself e wee the same thing civil defense the same thing customs the same thing immigration the same thing police the same thing onweghị ebe a ga-asị na akpọrọ afa si nnụ na ndị Igbo nwetara ezigbo ọrụ n'obodo a onye Igbo ọbụla nwetara ọrụ NDLEA nwanne mara na ọ ma marụwa very well onye Igbo ọbụla nwetara ọrụ NDLEA mara na ọ ma marụwa the commander commandant ndị NDL e ma na ọmịa ọfụma ọmịa one on one or else nothing for you eje were aha ndị Hausa na ndị Fulani na-emeghị dị apply wujuo asị ndị nwetara ọrụ NDLEA kpuru aha ndị awụsa na ndị fulani na-eme ha apply na pasịghị through the stress of him apply ụmụnne anyị mere ịmakwa before him upload before gị before the website emepe our brothers and sisters were you know ha mụgidere anya ha mụgidere anya na-eche ka website ndị ndle emepe ndle website emepe ha bịa mewe apply for the to upload is a problem most of them it apply two times three times because eme nke mbụ eme nke ọ ọkọ ọkọtụ eme nke ọkọ na-aga aga mana ndị ahụ ezuru n'ọrụ a na-awụ ndị nọ n'ọrụ ndị nọ na benafa ndị nọ na vileji na Nasarawa Adamawa Bronu, Yola ọnwụ nde ajọs were akwụkwọ employment appointment leta NDLEA wee ruo orufa na be ndị na-enwere ịntanet access ndị na-enwere access to ịntanet ndị na-enwere access to webụsaịtị ndị ndla ajọsụ derufa appointment leta were alụfa n'ụlọ fa si nna ewego gị n'ọlụ mana anyị nwa bụ ndị ji BEd MSc PhD prọfesọ gbogbotigbo mechara aplai mmadụ one bụ ndị Igbo mere apply ka afa mmadụ one bụ ndị Igbo mere apply ka afa ife anyị na-ekwu bụ eziokwu n'obodo a bụ Naijiria abụrọ maka ndị Igbo ọ bụrụ maka ndị Igbo ịghọtago obodo a bụrụ maka ndị Igbo that is the truth very soon civil defense emechagokwe nke ha civil defense mechara uke ha mmadụ ole bụ ndị Igbo ka e wel ndị ama ihe a na-alụ anyị n'obodo a from the military from the military to police <clears throat> from civil defense to immigration to custom to NDLEA to other paramilitary ha ma ihe a na-arụ ndị Igbo they can never allow ndị Igbo nweta ọrụ ndị a that is the game plan they will just pick one or two three four and ndị a ga-ewekwenu n'ụdịrị ọrụ a bụ ndị ji WAEC ndị ji NCE ndị ji SSCE you OND they can never take somebody mere masters ha ma na enwe ha anya n'ọrụ ọkụ ya mm, ọkụ ya gbago ndị Igbo a na-ewe n'ụdịrị ọrụ a bụ ndị WAEC SSCE NECO ọ ndị ha na-ewe bifi tagide afụ tagide afụfụ abịa regularize wa gị bịa gacha skuulu mee nke abịa putwe digri gị putuwe nke ọzọ arịtaya gị mana ọ bụrụ onye Awụsa mere masters digri agụkwara ya n'ebe akụrakụ a ha na-eji enwetacha ọrụ ndị a akụrakụ a ha na-eji enwetacha ọrụ onwego mgbe ịhụ na asịrị n'ugwu awụsa ma ọ bụ ndị awụsa na-abịara kọlụ ọfọ e, gịnị gịnị satifiketi inyocha satifiketi na ụdịrị ọrụ a ada eme ihe bikos ama na ndị awụsa na ndị fulani juru ebe ahụ enweghị nke gara skuul abịa ha kụọ bsc kụọ bed kụọ msc kụọ phd kụọ ihe niile wujuo enye ha ọrụ kpam the other one esetụlụ the other time ọkwụna otu osi otu otu osi was it last year it went viral now one terrorist enyere m nest were ihe n'ọrụ izite ọrụ kọstọm ọ dị ka ọrụ kọstọm bụ ya akọ imigreshọn bụ ihe a ị hụkwara salut ọ gburu ị hụkwara otu o si chigharịa otu o si fegharịa otu o si fee aka mana ọkwa ya rigo o bụ stee nọ o bụ stee nọ this country is not for us bụ ndị Igbo laịlaị obodo abụrụ maka anyị ọ bụrụ na anyị amara anyị ma bụ before but we are trying to manage it we are trying to pretend ka a ga-asịkwa n'ụkọ ife wọkụọ but this marriage is not working alụmalụ anyị na ndị ugwu na-alụ is not working ebe a ga-eweta ọrụ a ga-ekesa onye ọbụla ebula ya ofu ebe bula ya mpaghara ugwu eweta amị ebula ya mpaghara ugwu eweta NDLEA e, e mere ọfụrọfụra ebula ya mpaghara ugwu civil defense mpaghara ugwu police mpaghara ugwu air mpaghara ugwu navy mpaghara ugwu ihe niile bụ ọrụ kọstọm imigreshọn mpaghara ugwu onweghị nke a na-enye anyị ebe a ga sị anyị na anyị na ndị akwụ mm, mm, mm. anyị na ha akwụghọ onye kwọ m n'azụ ụkwụ m a na-eru ala ya biko ya kwọtuo m ka m were ụkwụ m gawa naijiria kwọ ndị igbo n'azụ ụkwụ anyị a na-eru ala o rubeghị mgbe ha ga-akwọtu anyị ka anyị were ụkwụ anyị gawara onwe anyị ịkwọ m n'azụ ụkwụ m a na-eru ala hapụ m ka m were ụkwụ m gawa ka mma na-eji m ụkwụ m aga is big shame It's a big shame. One Nigeria. Ashi. One Nigeria. Eh? One Nigeria is a lie. There is no one Nigeria in this Nigeria. Ebe weta oke a ga-ekesa ekesa ka kete. Okay, 3000. 3000 why not nye 500? Yendugu 500. Yende Southwest 500 or Yendugu probably uh, eh, 700 or 800. Then kezie other ethnic groups Okay, ha 300 to 200. You know, ka onye balance here. ewere ọha ka ha 2500 applications e nwere were appointment letter 2500 nyecha ndị ugwu werezie 500 ke all the other parts of Nigeria ndị Igbo nwetara ọrụ eruhu 10 quote me Igbo nwetara ọrụ NDLEA ọhụrụ ọhụrụ a eruhu 10 go to that list and check onye kwa anyị na-asụ ụkwụ anyị a na-eru ala ya kwọtuo anyị ka anyị were ụkwụ anyị lawa ọ dịkwa egwu fear. Hello, my wonderful people. As we have finished watching this interesting video, please, I want to see your comment, your contribution, your opinion in the comment section. Like I said earlier, let us do it constructively. Tell me what you think about this uh, video that you have just watched and also about the platform if you haven't subscribed what are you waiting for please remember to subscribe put on your notification bell share this video and remain blessed